ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe ịhụnanya kedu ihe bụ ịhụnanya ịhụnanya bụ mgbe mmadụ ga-emeso ibe ya otu o si chọọ ka onye ahụ mesokwa ya onwe ya ịhụnanya bụ mgbe e kwuru anya ụfụ, obi ọjọọ na ịkpọ asị enweghị oke n'etiti mmadụ na ibe ya ịfụnanya bụ mgbe inyere mmadụ ibe gị aka agaghị abụ ihe ị ga-eji akọ ya ọnụ ma o ruo echi ịfụnanya bụ mgbe obodo na-asọpụrụ obodo ibe ya hapụ ị na-alụso ha ọgụ n'ihi otu ala ma ọ bụ ihe ọzọ ịfụnanya abụghị ihe rara ahụ ịfụnanya bụ nnọọ otu ihe ekekere ụwa kenyere anyị niile n'ime mana kedụzi ihe kpatara na onye ọbụla anaghị egosi ịhụnanya nke bụ bụ na ọtụtụ mgbe iji ụwa ya na otu mmadụ si too ya bụ ọzụzụ na-emetụta otu mmadụ si ahụ mmadụ ibe ya n'anya nke bụ eziokwu bụ na o nwere ndị nọ n'elu ụwa kamgbe nne jiri mụ ha onwe bụ onye jụrụ ha ma ha kpọwara akpọwa ma ya fọdụzikwa ire ere nke bụ na ihe ọbụla onye a nwere onye a nwetara ya site n'iji eze kpee ekwere nke a eme na onye ahụ chezi na ọ bụ otu a ka ihe ụwa na-adị inyere mmadụ ibe ya aka ọzọ abụrụ na o nwere ndị nwetara akụ na ụba ha n'ụzọ na-ezighị ezi nke mere na ha chechaa ka ha ga-esi nyere mmadụ ihe ikpe ha aka ka onye ahụ riwezi ụwa na-ataghị ahụhụ ha mana onwe ha ka na-ata obi a na-egbu ha mana kedụkwa onye si gị gaa nweta akụ na gị n'ụzọ na-ezighị ezi hmm. ịhụnanya dị omimi ịhụnanya ka esi kọwapụta ya na ọtụtụ akwụkwọ ndị mmadụ ji ekpere chi ha kwuru na ịhụnanya na-agbaghara mmadụ ịhụnanya anaghị elu ilo ịhụnanya anaghị agụkọ mmehie ịhụnanya nwere obi sarịsarị nke ihe a pụtara bụ na ihe nke a pụtara bụ na onye ọbụla na-asị na ọ hụrụ mmadụ ibe ya n'anya agaghị agụkọrọ onye ahụ mmehie ya o onye ahụ ga na-agbaghara onye mejọrọ ya ma ọ bụrụ na o nwere ịhụnanya n'ime onwe ya ọzọ abụrụkwa na onye ahụ agaghị akpọ mmadụ ibe ya asị ọ gaghị elo ya ilo ọ gaghị echere ya echiche ọjọọ ọ gaghị eme ya ihe ọjọọ ọ gaghịkwa na-ekwe ka ihe ọ bụla na-agaghị adị mma dakwasị onye ahụ n'ihi na ọ hụrụ onye ahụ n'anya ọ gaghị agba ama ụgha megide onye ahụ kama ọ ga-achọ ime ihe ga-eme ka onye ahụ pụọ ndụ ọ ga na-emeso onye ahụ ezi omume na-akpaso onye ahụ ezi agwa ma na-atụnyere onye ahụ alụ nke ga-eme ka ọ pụọ ndụ taa n'obodo naijiria ụfọdụ ndị mmadụ na-ekwu na anyị bụ ndị igbo ahụghị onwe anyị n'anya ọ bụ ya kpatara m ji buru ụzọ kọwaa ihe bụ ịhụnanya tupu mbanye n'isiokwu nke nchọrọ chọrọ ịkpa maka ya n'ụbọchị nke taa nke na-asị ọ bụ eziokwu na Igbo ahụghị onwe ha n'anya Igbo bụ Igbo ọchata ike na-asị unu nnọọ na-asị unu daalụkwanụ wee na-anabatazi unu na mkparịta ụka nke m chọrọ ikwu maka ya n'ụbọchị nke taa nke isiokwu ya bụ ọ bụ eziokwu na Igbo ahụghị onwe ha n'anya dịka m si kọwaa ịhụnanya na mbido a sị m na ịhụnanya anaghị agụkọ mmehie asị m na ịhụnanya na-agbaghara asị m na ịhụnanya bụ otu ihe dị omimi nke ekekere ụwa kenyere anyị niile n'ime kedụzi ka mmadụ ga-esi pụtasị na igbo ahụ gị onwe ha n'anya ụfọdụ ndị na-ekwu ihe a abụghị ndị igbo n'onwe ha n'uche ha ịhụnanya bụ mgbe ị hụrụ ebe nwanne gị na-eme ihe ọjọọ enye ya nkwado n'uche ụfọdụ ịhụnanya bụ mgbe ị hụrụ nwanne gị ebe ọ nọ ebe ndị ya na ha nọ n'otu ogo nọ imere ya ihe na-ekwesịghị ka imere ya ka onwe ike gafee ha dị ka abata n'ụlọ akụ ebe a na-abịa ewere ego n'ihi na ọ bụ gị na-enye ya bụ ego mafee ndị ọzọ bụ nwanne gị ụzọ bịa mere nwanne gị n'ihi na ọ na-asụ asụsụ gị nke a abụghị ịhụnanya maka na imejọọla imirikiti ka ị wee meta ofu onye ee chetakwa na asị m na ịhụnanya bụ ịkpaso mmadụ ibe gị agwa otu ị ga-esi achọ ka ọ kpaso gị agwa hmm. ndị Igbo anaghị eto arụ ndị Igbo anaghị eto ihe ọjọọ ọ ya mere ndị Igbo ji asị asọkata eze anya ekpuru nkata gwa ya okwu ndị Igbo na ekwugwasị na ọhịa na-asọ nkata ya bụ ọhịa ebula ero onye Igbo ga-egosi gị ịhụnanya site n'ịkpaso gị agwa otu o si kpaso ndị ọzọ nke bụ na ọ bụrụ na onye Igbo na-enye onye ọbụla otu naira ịwụrụkwa nwanne ya ọ ga-enye gị otu naira o nweghị ịhụnanya ọzọ karịrị nke a nke na ọ na-akpaso gị agwa otu o si chọọ ka ị kpasokwa ya nwa n'ime mmụọ na eziokwu n'obodo anyị bụ Naijiria taa ọtụtụ ndị bụ aka ji akụ bụ ụmụnne ha si n'ime ime obodo ebe ha nọ kpọpụta ha mee ha ihe ha bụ taa ọ bụ ya bụ ịhụnanya mgbe ọnụ na-eri eri hụrụ ọnụ na-eri eri nyetụkwa ya bụ ọnụ ka o soro ya ma bụ ọnụ na-eri eri na-eri hmm. ndị mmadụ na-asị na ndị Igbo ahụghị onwe ha n'anya mana o doro anya na ọ bụ ndị Igbo bụ ndị na-atụ ego zipụ mmadụ akwụkwọ n'obodo Naijiria mgbe elu bụ ala ọsa mgbe obodo anyị bụ naijiria ka bụ obodo ka bidoro ọhụrụ ọtụtụ obodo imirikiti imi n'ala igbo ka ndị obodo tụrụ ego zipụ ụmụ ha ka ha gaa gụọ akwụkwọ n'usoro nwa bekee ha kụrụ ya bụ akwụkwọ bata bara obodo ha uru ọ bụ ihe na-ezoghị ezo na ọ bụ ndị igbo bụ ndị tụkọtara ego na-arụ ma ụlọ akwụkwọ ma ụlọ ọgwụ na mgbe gboo gwazienunu m ọ bụrụ na anyị ahụghị onwe anyị n'anya kedu ka anyị si mee ihe bụ ihe ihe ọzọ abụrụ dị ka ọ dị ugbu a n'ala naijiria ọ gwụla ndị igbo bụ ndị na-eji otu ụlọ asị na ya achọghị ihe a kwere na ha achọghị ya bụ ihe ndị igbo ga-asị gị na onye a adịghị mma ichi anyị ọ bụrụgodị na mpaghara obodo ndị ọzọ niile na naijiria tụnyere onye ahụ ndị igbo agaghị atụnyere onye ahụ n'ihi na a sị na onye a adịghị mma iche ịhụnanya na-ekwu eziokwu ịhụnanya anaghị agba ama ụgha megide mmadụ kedụzi ka ndị Igbo na-ekwu kụọ kwee ma mee ihe ha kwuru ha ga-eme si bụrụ ndị na-ahụghị onwe ha n'anya e nwere ọtụtụ obodo taa ji ọgụ na mgba na-egbusisi onwe ha mana ọ bụkwa ndị obodo a na-apụtakwasị gị na Igbo ahụghị onwe ha n'anya n'ihi na ofu onye Igbo nọ n'isi ekweghị eme gharaghara gburugburu ka nwanne ya wee banye n'ihe a na-arụ n'ihi na ọ bụ onye Igbo kama ọ ga-asị nwanne ya ruo mgbe ihe a ga-abụ nke gị ruo mgbe ị tozuru ya agaghị m enwe ka ị nweta ya maka na ọ na-adị mma itozu etozu ndị Igbo na egbu n'ugo buzuo ọchake kedụzi ka ndị mmadụ ji chọọ ka Igbo na-egbuzughị egbuzu chake mba ndị Igbo kwenyere na okoro eru eru wara obodo oburu ya oburu obodo ya n'ihi nke a ndị Igbo na-emere mmadụ amara dịka ogo ya ha inye mmadụ ihe kwesịrị ya bụ ya bụ ịhụnanya ọ bụghị mgbe i nyere mmadụ ihe karịrị ya ihe ahụ egbuo ya ka ị hụrụ onye ahụ n'anya ọ bụ ya mere na onye Igbo na-akpaso gị agwa ọ ga na-akpaso gị agwa otu bụ ịkpasokwa ya bụ ụdị agwa ahụ ọ gaghị ewute ya ọ bụ eziokwu na enwekwara ndị ọjọọ n'ala Igbo maka na ebe ọ bụla ihe ọma dị a ga-enwekwa ndị adịgboroja ya o mana anyị agaghị eji maka na e nwere ndị adịgboroja ma ọ bụ ndị ọjọọ tụfuzie imirikiti imi bụ ndị ọma ọ bụ ya bụ ihe m sị ka m ụnụ taa achọrọ m ime ka o doo ọha na eze ka o doo ọha na eze anya n'Igbo hụrụ onwe ha n'anya ma hụbiga ya oke kama amara ndị Igbo na-emere onwe ha bụ nke ha tozuru oge ya dịka m si kwuo mmadụ iwere ihe karịrị gị inye gị ka o gbuo gị abụghị ịhụnanya mana mmadụ inye gị ihe itozuru oke ya bụ ya bụ ịhụnanya ndị ọma ya igbo bụ igbo a sị na ọtụtụ okwu adịghị n'ụka mgbede o doro m anya na unu aghọtago ebe m si abịa tụmadị n'ihe gbasara ya bụ ịhụnanya nke anyị na-ekwu maka ya n'ihi nke a ọ bịara ije m ụna ruo mgbe ọzọ m ga-abịakwa ebe a ikwu okwu maka otu ihe ma ọ bụ ibe ya dị aṅaa aka m bụkwa nwanne unu nwoke ọcha tk na-asị unu demenụ jisie na ike na-ahụ onwe unu n'anya jisie na ike na-enye onwe unu nkwado maka na igbo amaka igbo bụ ya bụ ihe gosiri ndị anyị bụ anapụ anya igbo onweghị ihe ọzọ anyị ga-eme n'ụwa anara anyị ala igbo onweghị ebe ọzọ anyị ga-akpọ be anyị ya mere ebe ọbụla ị nọ na onye ọbụla ịbụ na biko cheta na akụ ruo ụlọ amara onye kpatara ya igbo amaka na ụmụ ibe ka ọ dịnụ were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com.